ụtụtụ ọma nọ nakwazi afọ ọma a sị nke afọ taa fọtara anyị ihe ọma anyị ga-ejere obodo nara obodo asị m onye chụwa anya daa asị m onye fraị lụta nwa ya nwụrụ anwụ n'ọzọ ya anwụ asị m na anyị ga-azụ kafe ya mana ka afịa asị m ihe anyị ga-eri bịa ihe eri ya bịa nwụna asị m na aka ya ma anyị jijiji ya ma anyị asị m ihe ọma dị n'elu ya dara anyị na ọdịnala ya pụrụ anyị ome na asị m onye echicha ihe ọjọọ ya eme anya ma onwe ya ọfọtuwo ndị aja mmadụ anajido ndị ilo asị m ugo ugobere nkesa ibi ebe na ya gosi ebe ọhịa ebe ọ bụrụ na o gosiri ebe ọya ebe asị m okwukwa ya ọhịa mkpugo <laughs> ee eh, aga m gụ onye nke gị eze ana Ugochi Tubal na adama anyị na-agbalụ abụ m onye isi nchụàjà Nkechi tubelu ọdịnala tempụl nke dị n'Oraifite na Anambra steeti abụ ndị bịa anyị na-agba afa gbaa afa miri emi rụkwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life ana m agbakọ ụmụ Igbo ka anyị nata akwa n'ọdịnala n'ọdịnala bụ ụzọ ndụ ụzọ ọdịnala ọ bụrụ na ihe ọbụla bụ nsogbu gị no and ịgbawago mbọ ka align with your ancestors na ezumezu mmụọ so gị ọ bụrụ na ịdị very honest enough kpebie n'obi gị na ịchọghị ichighata to your root inekwana mmadụ anya inekwana ndị ndị nkwutọ maọbụ ndị ga-atara ya ka ha discourage gị <laughs> gbafa nkịtị mgbe ị ga-ebido nwetawa good result ha uru ị na-enweta n'ọdịnala they will like to come back and follow you <laughs> yes ihe m bịara ka m kụzie tata bụ ulu ịchụ aja the importance of sacrifice part 2 ka m gị ihe anyị kwesịrị ịma ekwuru e m ndị mmadụ agwa m ndị mmadụ si ụnụ ọ bụrụ na ị chighata go to back to root chighata ma chigharịkwa n'eziokwu na ezi asụsụ ana m eji onwe m amatụ eze anụgochi ihe so n'ihe m enweta mmasị bụ rizọtụ Nna Nnachiatala bụ the zeal when I was in the church n'ụka ndị ọbịa ofu ihe bụ ihe onye ọbụla ma m na mgbe ahụ ya na m ogbu mmadụ ọ na-anụ ọkụ n'obi ihe ọbụla m kwere na ya ana m ekwusi ike akwụkwọ ndị ụka ọbịa na akwụkwọ mgbughe kwusị na ọ bụrụ na ị jụrụ oyi ma ọ bụ na ị dọrọ ọkụ na a ga-agbụpụ gị the major problem that is 50% reason why ụfọdụ ndị na-agba mbọ ka ha chighata n'ọdịnala adịghị enweta massive result like my humble self is bicos ha ekwere okwesị ike ụfọdụ echigata n'ọdịnala maka ihi na mkpa jidoro ha n'onu ha ejegidego from ministry to ministry ha ebidogidego na ebe dị iche iche ka mkpa ji ha hapụ ha ọ bụrụ na ọ hapụrụ ha so ihe a na-abịa n'ọdịnala bụ ka mkpa ji ha ha ha ka a wee chi agwa n'ụka ọbịa ịghọtara ya <laughs> ọmmụọ ka ị na-aghọrọ aghụghọ mana anyị nwawo ndị kwere n'ukwesị ike ka mmụọ si emere anyị ihe dị iche ee na ndị na-abụ na-eme ka asọ ọbụrụ ha mkpa ha ka a chigakwa gakwa na ebe ha nọbụ mgbe ịghọtara ya ka mma aghụghọ elotara m I nwa onye isi oche Global Success Computers hmm? mgbe a nọ nna Abuja m arụ abụrụ ọrụ a mazabụ Michael ana m ebunata American used laptops from US then plus um, uh, the peripherals or call they call it accessories for, for computer and laptops from China that time I was doing marvelously well normally one of my principle in my business then is that I don't sell on credit for whatever reason mana o nwelu ndị buru ya kọsọma com dey consume current consume every time they believe in my company and my system 100 percent now for ndị dị etu a ọ bụrụgoro na o ka onye asị si wee zụwa ahịa wee kwụfụ ụgwọ A na m enye ndị na-eto a benefit of doubt na-ejide ụgwọ and nke bụ eziokwu na ndị niile ahụ m gbagoro aka n'ume nnenechagoro wee sị yes na onye adị wọdi nwere nke n'ime ha disappointere m ịghọtara ya etu a ka ọ dị n'ọrụ mmụọ o nwere ihe nwe onye a gbara aka n'ume mfe atọ onye nwe mere mgbe m na-achị hapụ Abuja ịbịa sam dis my o nwere ofu onye n'ime ha ọ uru ịkpa afọ ya nọ na wuse market i gave this young man my contact may introduce to company na-azụ ya bụ used laptop na us may introduce to my shipping method etu si eship ngwa ahịa na Nigeria ọ dị very cheap ịghọtara ya because my desire is to help people live better life i was like since i'm living abuja na m need somebody mmejekwa the contact the contact ka o wee continue i ya bụ laptop of which na since years back ndị some of my customers na-akpọkwa m onye jụọ m asị m na man the line however I direct ha to the guy emem the guy introduced to the company near the link today he is doing marvelously well too to the extent na ọ gwụrụchakwu gwa nne nne kpọọ m na fon sị m na na nwa ya gwakwara ya gwara aka nyerie Nanos Banabramana. The guy is from Imo State. I really help him. I know today, tomorrow, you will never forget him, Maria. You know what I mean? Then, near mana ndị nke m eji hapụ the line mana ndị nke m ekworozi na mmeme biznes ha si na m na-edobe n'ihu ọrụ ịghọtara ya that reminds me agwara m ụnụ na onye ọbụrụ onye akpọrọ ọrụ ijuru ime ejere ihu ọrụ ga-apịawa agha azụ ịfụnanya ịmarizi onye aha wee mechaa wee mara ụnụ atụ na previous video mere wee si ụnụ na onye a kpọrọ ọrụ maka ihi na ịnọrọ n'ihu ọrụ gị wee ma atụ si na ọ bụ nwere ike mmadụ na-abịa nwee the same problem jee na dibia ma ọ je na ministry ofu ihe ahụ ofu agwụrụ arụ ọrụ niile ahụ i wee gịrị onye awa wuru ji ọgwụrụ onye nke ofu onye problem ya mana gị nwa ọgwụrụ nke gị ihe ọ pụtara bụ na bụrụ na nke onye ọ bụ ọrụ ya onye ọ bụla ọnya ga-ekwubiri gị okwu ka ị nwee chidimma ghọtara ya mgbe ije ndokwa wee jetara nke onye anwa onye a kwupụere gị okwu ihe ọma egwu ọma agụma na ndụ gị ịghọtara ya etu a ka ọ dị so ọ bụrụkwa nna n'ọgụ a ya ekwubiri mmadụ okwu mana ị nọrọ n'ihu ọrụ gị zabụrụ ka ọrụ akpọrọ gị onye a wee na-ebe akwa na-ayọ chukwu si ya biko kere ihe ya mere ebe ọnụ ya si mejọ sị gbaghara ya na-aba arịrị na-akụ ụta maka arịrị a na ụta ahụ ọ na-akụ ga-eme ka a na-achọ gị azụ n'ebe ọ bụla ị nọ ka ị gaa n'ihu ọrụ gị maka na o nwere onye na-edidi ya attention ịghọtara ya <laughs> so mgbe ihe mbụ nke m bidoro have to come down leave my business leave Abuja ọ bụ nna m ka nọ na Nọrifite na Anambra steeti wee na-azọ ndị mmadụ ndụ na site na amara ndị nwee ndị a na-afụrụ anya then mgbe nọrọ n'ebe a na-arụja bụ ọrụ mana ihe m chọrọ ka uru aja balụ bụ ọ bụrụ na ị chọghị ịza akpa zaa akpa ịchọ ịza koro zaa koro ọ bara uru mmadụ ịzụ akpa koro ịghọtara ya wee na-akụwarụ na ihe bata na 50 pasentị ndị mmadụ na-ayọ eh, maka iyi na ha efu o kwesịghị ike bata na azabara ayịyọ ha nwee sị ọ bụrụ na na ị chọrọ imezu ihe dị n'ụzọ gị gbara afa miri chọpụta ihe niile bụ mkpa gị bido ụlọwa ha one after the other bido lụọ aha one after the other nke bụ eziokwu na eribere very honest enough and bịakwute ezigbo mmadụ ya agwaghị nke bụ eziokwu nke ọ ya emewe ọgwa na ọ ya emegbu nke ọ ya emewe ọgwa na ọ ya emegbu ọ na-alụrụ ha ọrụ ịga na-afụ ihe gradually gradually ọma emekwa ka magic yes maka na ọgwụ ọgwụ ọgwụ agwọrọ agwọ you gradually aligning you with the entities of power so gịnị nke ụfọdụ nwere ike itake weeks ọnụ ụfọdụ teskie days ụfọdụ year months ebido fụwa ife mana ọgwụkwọ ma ife ife ha ga na-apịa mana ọ bụrụ na ijiri ego iji alụ ọrụ dịrị ụzọ gị ịdịghị mma ọgịga ị ga-adị mma ọchịcha ime ekwechiri no stagnation in creation it can just remain stagnant. Hmm? nature will put you out because in nature, and when the headache is stagnant, even clock and e we're adro stagnant. Chinefefo adro stagnant. The sun is moving every minute. You know that yeah? bido n'ọwụwa anyanwụ wee lụọ n'ọdịda ya ọ bụrụ na iji ego eji arụ ọrụ fine and good all the better it move faster ịrụ ọrụ dị n'ụzọ gị mgbe a kpọrọ nke eji m ego m ji alụ ọrụ dịka I was said doing well mgbe kọl bido nyewezie m nsogbu m bido lụwa ọrụ dị n'ụzọ m lụwa ọrụ dị n'ụzọ m wana bido dị mbido bido lụwa ọrụ dị n'ụzọ m within a mbido fụwa changes na-afụ changes na-afụ changes hmm? from month to month change things keep improving gradually gradually gradually ah? si na m akwụdo n'ụkwụ nna abụ egwu ọma bido gụba hmm? ndị ma mmadụ na egwu ọma na-agụ na whatever I want I will get but it wasn't like that initially when I started it's a gradual process the more you align aligning with entities of powers the more a na-emeghere gị ụzọ nwee nwanne mmadụ ọ bụrụ na ị nwere ego eji achụ aja ịchụ aja mana ọ bụrụ na ị nwere ego ị nwere ego eji achụ aja ịchụ aja rụọ ọrụ dị n'ụzọ gị ka chiri mma wee dịrị gị ọ dị fasta mana ma jụọ ọja jụọ ọchịcha na ụdị na ị nwere ego eji arụ ọrụ ị nwerekwanụ ike ikreti taim ka ị were ọnụ gị kwupụta ihe ọma ga-eme na ndụ gị emechara wee gwa ndị mmadụ o nwere ihe bụ excuse ị na-ana excuse man in relation and you never make it ọ bụrụ ụfọdụ na-agụ n'isi ụfọdụ na-agụ n'isi gị ewu na gị onye na-ege vidiyo that you make it in multiple fold a sịrị m ụlọ ọ bụrụ na ibi n'ala Igbo gị establish ọta na ngwurube nna gị gịnị ebe ọta jee baa na ngwu na-anaba isi mmụọ ịdọ ala mana ọ bụrụ na ibi na ngwuru ebe ị nwere gburu ndị ụka ebe ama enye gị ohere ma ọ bụ na ị nwetabara n'obi gị ebe ị ga-adọwu ala ma ọ bụ na ibi na township nwee egwu na etu ị ga-esi wee set family altar jee wọchịa vidio m ebe m kwuru ka ị ga-esi wee set ya ọta wube ya ọta ọ bụrụ na ị ọ bịa na Ugochitoward na tempụl ee ma ọ bụ ije wọchịa m ebe m kwụwara maka ya use what the exact words use ka i wee wube ya altar remember ya altar wi face east kwuchie si na ya ebe ahụ ka ị ga nọ n'ihe ọzọ ị ga-etinye na ya bụ na ị ga-enwerịrị awa iji abịa ekwubi okwu mmadụ na mmụọ na-aka agba ọ na-adị very effective example ọ bụrụ na gịna mmadụ kara agba by 3 pm onye ahụ immediately 3 pm ị na-anya fụ onye ahụ ọbịago iwu ị ga-ete ka onye ahụ serious ya na onye na-abụ mgbe sọrọ ya na ọbịa na be gị abụrụ okwu maka na onye na-anọkọta bịa mgbe ụfọdụ na be gị nwere ike ọbịa ma ya afụna gị mana onye a na-agwa gị na ị ga-abịa mgbede tụ abịa mgbede tụ a you take the veri very serious n'ọnya ka m chọrọ na-akụwara gị taa gị na mmụọ ga-aka agba ka mmụọ fụta na ihe ị na-eme dị gị mkpa wee sị gị gị gụọ ọfụ for 21 days choose any time of your choice agwa gị choose any am na am bụ oge eji ayọ biko ekpe ile ọma mana na pm nwoke ji ajefe maọbụ ma ikpe ịghọtara ya so choose go from a minute after 12am to 11am oge ị ga-abịa na-ekwubi okwu ị nwere ike setie ya fon na ala olu ha n'oge ịbịakwa ihe na ọtarị sị ndị gị na ha so na ịbịakwa ikene ha yọọ mgbaghara enwee ebe isi mejọ ha gbaghara gị yọzie ihe dị n'obi ịyọchazie ikwubisi okwu against any negative energy Eh, na-eso gị gị etu a 21 days enweghị ọtụtụ ndị merie na-enye testimony enwere ọtụtụ ndị merie na-enye testimony ụfọdụ n'ime ha sendịrị m kaadị ụfọdụ n'ime ha sendịrị m ego data ụfọdụ n'ime ha sendịrị ụfọdụ n'ime ha wụ sendịrị ego si mgboru mmụọ anụ ụfọdụ n'ime ha nwetakwara ego bịa rụọ ọrụ dị n'ụzọ ha ịghọtara ya agwụcha nke agwụchara nke asị na isi eticha ọta gị were akwa wee ze mmụọ iwe jekwa na David ebe m kwuru etu esi eze mmụọ iwe wuti akwa isecha mmụọ iwe mana ize mmụọ iwu ahụ abụọ na ịlụ ọrụ dị n'ụzọ gị na ọka ize ha iwe ka ha mepere ụzọ ka ifu ego ka ifu ego ka ibe mee ihe dị n'ụzọ gị nkwụwakwa kụwa ka ị ga-esi na-apụ olibeshọn ụmụ leta leta activities ga na-eme spiritual exercise ga na-eme ee ka ụzọ gị wee mepe mmechakwa wee kụwara ụnụ ọ bụrụ na ị na-eme etu a na ụzọ ga-emeperiri ọgwa dị nọ nso ị nwere ike bịa mee ọda ncha wele ncha na-ewepụ ụchụ Eh? ị ga-eji na-asa ahụ iwere ncha maka na o nwere ụfọdụ natural ingredients etinyere ya ma ahịhịa dị iche iche na mgbọrọgwụ ekwe ekwe na ihe niile dị n'ime iwere ya na-asa gị na-ekwubi okwu na ihe ọma ga-emere gị na fevọ ga-abụ nke gị ị na-ekwubi okwu na-asa asa ọ na-asachapụ ụtụ nkwuchi okwu ga wee so nne mmiri na oyil ị ga-atụnye na mmiri iji e asa ahụ eh? anyị na-efe oluso n'ugochi toward na temple ihe niile abụ ihe sakrakọdem sakramental stensi abụ ị na-eyuzu ụmụ mmụọ dị iche na-anụ isie na ahụ gị they will be coming closer to you to listen to what you have to say after apply using those things you can send, send them on errand eh? ị ga-edunye ha ozi ka ha ozi send them on errand ka e ozi wetara gị ihe ọma dị iche iche a align with them, do PR with them, personal relation. nke ọchara na ụmụ ihe ndị a ka ị kwesịrị ime ọ bụrụ na ị nwere ego dibia ji arụrụ ya ọrụ ji mobilize the entities of power powers ezumezu mmụọ ji arụ ọrụ ka ha jee merụ gị ihe ị chọrọ were n'ụkwụ nụ were n'ọnụ gị nụ kwupụta ihe ị chọrọ ka o mee na ndụ gị ị nwere ego eji arụ ọrụ inwero taịm ihe eji na-ekwubi okwu inwero taịm ihe eji na-apụ olibeshọn inwero taịm ihe eji wee goro ncha ọchụ oyi ọyị ga-eji wee na-asa ahụ inwero nke ị nwere ayụ sirios atọ ịmụrụ na mmadụ na-achịrị aja n'aka wee kwubie okwu mana mmadụ ga-aga edeghe etu ị ga-esi na-eme ụmụ ihe ndị a wee na-ebenefit with supernatural forces dị behind all those creatures of the Almighty Father. so n'oge nwe nke ị ga-eme ị na-agwa ịza ana na inwere ego inwere ego akụwara m ndị mmadụ ndị enwere ego ihe ị ga-eme ka chi dị mma na o megoro ndị ọzọ ọtụtụ ndị mmadụ na-enye ntesi mere o nwere ndị bịa na be m eji ihe nwere ego si ya agwara m ụnụ wee sị na kanseling is free mana ịchọọ ka ịzara ịzara ugochi tupu e gbara gị afa eme ya akwụ ụgwọ yes mana ọ bụrụ na ịchọọ kanseling kanseling is free mana ihe ị ga-emedewe bụ kawa ahụ itinye ka ọmụ karịa ọ na sọnde sọnde ka m na-enwe ike inwe taịm ịfụ ndị mmadụ agwa gị na ịbịata nke m ma anabatara na palọbe m mụ na ya kpaa. nwa uche m ma ebunye gị na aka m ga-enyere gị ee ka chi dị mma dịwara ebe ị nọ mmemme free of charge I will create time for you free of charge ndị wụ ndị wụ ndị na ha nwere kọl ka na-ebido ebido na-achọ etu ha ga-esi wee bido kọl ha bịa na I will give you I will help you I have helped a lot of people to stand today they are doing their own call weda ma ọ bụ n'ụka ma ọ bụ n'ụzọ ọdịnala ma ọ bụ n'ụka ma ọ bụ n'ụzọ ọdịnala ịghọtara ya I will create time for you only send message to my WhatsApp then ka mụ na-agba on Sunday ga-adịrị m free ka ị nwee ike bịa ịghọtara ya mhm. m na-enyere gị aka free of charge mana ọ bụrụ na onye gba afa ị akwụ ụgwọ rizin bụ na mmụọ anyị ji alụ ọrụ na-abịa egbughere anyị afa anyị na aga anyị na ọ na-achụrụ ha aja ịghọtara ya mfat everyday anyị achụrụ ya aja ịghọtara ya mm-hmm. so ọnya pụta na ọ ma awụ free then nke ọzọ m na-achịkọziri iwu mana ọ bụrụ na na-agbachala ya afa ọ bụrụ na ihe ndị agụsịrị na ihe ike imegbu ya ozugbo o nwere ihe anyị na-agwa ndị mmadụ ị nwere ike imere ihe gbasara uchi gị maka na ọchị bụ ụzọ adịba alụrụ mmadụ ọlụ ọbụla onye ahụ ebughị ụzọ nyechie nri nyechazie chi gị nri ọ bụrụ na ị nwere ego iji alụ ọrụ ndị ọzọ ihe mmasị gị mee bụ ka chụọ àjà ihu ọma àjà ị ga-achụ ụbụ eh, anyị na-eji eburu achụ ya ihe anyị na-eme ewu anyị bịa n'ihu awa awa entity of power eh, a na-achụrụ àjà ihu ọma ochi gbara ijele ọ mmụọ na-eweta ihe ọma dị iche iche favor open doors ihe anyị ga-eme ewu anyị kpọkọzie ụmụ mmụọ dị iche iche chi bido na chi ụwa gị ya ancestors ezumezu mmụọ onye na-eso gị mmụọ onye na ngwurube nna gị mmụọ onye na-agba ụgwọ hmm? ya na mmụọ a na-eweta ihe ọma ee eh? ka ha gọzie gị ee eh? ha gọzie gị ka e nwee chi mmadụ ebe ị nọ ee eh? ịgụpụta mepere ụzọ ịgụpụta ka ịrụtọpụ ọrụ dị n'ụzọ gị mmanya ma aja a na-achụ eburu na adị ya a ga-ebute mmanya mee saraka ee ihe a ga-eji wee chịkpụta na a ya eji ọkọ wee rịa na ọkọ ya epe mpe ee tobu iji mee sacrifice ebe ọ bụ na mmụọ a ga-enye ya eburu ibu because a ga-ebidogo na all the entities of powers na-enye gị nsogbu weta ma ha bụ ndị mmiri ma ọ bụ ezumezu mmụọ gị ma ọ bụ ancestors anyị ga-akpọkọ ha niile ọnụ akpọkọ ha niile ọnụ then with entities of power otu iji malite na-eweta ihe ọma ee kpọkọ ha ọnụ then wee chụọrọ ha aja dị afọ anyị ga-eyuzu ebum achọ ịchụrụ mmụọ buru ibu aja ihe a ga-eyuzu ihe nwere ụkwụ ịnọ ịghọtara ya ihe anyị ji eji eburu bụ ka gị nwa arụrụ ya ọrụ arụrụ ya nwa ọrụ na-edu ude ka ndị ezumezu mmụọ gị na ha so ka ha na-edu ude ka anyị nwa na nwa ya na-arụ arụ na-edu ude so eburu ka anyị eji anyị mechaa ebu na awa anyị bute mmanya ndị mmadụ erie nwụọ nke a wụfọ ha meghere ụzọ ana m agbụ ya ihe anyị na-agba elu gochitu na tempụl achụ aja ihe ọma ọ na-aka mma ewere ebulu rụọ ya ewere ebulu rụọ ya ma anụghị ịgbakọ mmụọ niile ahụ gbuoro ha anụ e, gwazi ya ka mepee ụzọ ego bịazie ka i bido rụwa ọrụ dị n'ụzọ gị ọ na afta dị ọda maka na onye kwụ ụgwọ o ji nwere onwe ịghọtara ya and nke ọzọkwa bụ na ọ bụrụ na ịbụ onye anyị na-arụrụ ọrụ Ugochitubelu na Tempo advantage na inwe na you feel free to chat me anytime nobody picks my call I pick my call myself and ọ bụrụ na mgbe ị kpọrọ na mụ anọrọ ready ipiki kọlụ gị mana m ji ọrụ n'aka drop one voice note mgbe ọ bụla m ji online I will respond ị ya ọkwa ndị iwu nyere gị afọ ahịa afọ ahịa agbara gị ịfọwọdụchaa details anyị chọrọ eh? send ego anyị gbara gị afa then ime ka eshọ na mgbede that day before 6pm n'ọnwụ na ịnwetabụ rizọtụ for any reason because anyị na-akaba ahụ mmadụ sendịara anyị ka anyị gbaa afa the same day mana ọ bụrụ na n'ihe nyiwe okwube maka ndị n'obodo oyibo ma ndị nọ ebe ọbụla ọrụ over Naijiria chọrọ ịgba afa ị nwere ike ịgba afa gị atụ ya present yes ihe need we your details gị ọ ihe mmụọ bụ ọgwụ emesizi anyị sendekwara ya through voice voice note na mana ọnwa efu any reason ọwụ na-emere nke gị omit before 6 pm ọwụ na ịnwetara dị ya result send m meseji reminder na ịnwetabakwa result afọ gị eh? ka anyị nwee ike wee mee ya ka ị nweta otu anyị na like under 24 hours nwetakwa result afọ ahụ na-agbara gị den nke ọzọzọ bụ na o nwee chalenji isi ọbụla ị na ọbụna anyị na-arịwo onye anyị na-arụrụ ọrụ ndị enyi anyị na ndị kụrụ mma anyị ọrụ mba mba feel free to chat me to discuss whatever you experience you are experiencing so that I will be guiding you because I want to be your guy I want to be in the same journey with you. I want to help you understand so that mgbe egwu ọma ya ebido gụba na ndụ gị ị mara na m kwudoro gị ịghọtara ya and ma ma m kwudoro gị na-agọrọ ụwa ọfọ ezumezu mmụọ niile ama na ha so kwudoro gị na-agọrọ gị ọfọ ka egwu ọma na-agụ na ndụ gị so onye na-achịkwa bụ the importance of aja aja dị very important ka mmadụ ofu a o nwere aja dị iche iche jere gụọ akwụkwọ Leviticus aja dị iche iche a na-achụ aja ihu ọma aja mgbaghara mmehie aja imepe ọnụ ụzọ so many aja ofu n'ime aja ka Abraham n'oge onye chụchawa aja ọ na-adị ya ka ya e were onwe ya Isaac jee chụọ aja na o were chụọ aja na Chukwuoke ya n'anya Chukwuoke wesịa mbakwa ọbụrụ ọgwụ ole na ya da na mmadụ eh, ee a ji eche olesa animal akwụkwọ ndị ụkọbịa wee gwa anyị si ya na ọsịa na anya na-azụ n'anya na adịwefu ebube oji wee chụrụ ya aja mhm. so na chukwu okike pamitere ịchụ aja ịkwada ka ndị ụka ọbịa rie ewu si ga-achụziri aja na onye nwa nwụra n'elu obi maka ihi wee chụọ aja nke a ezigbote asị ọnwụ na ogbugbo egburu n'obe ewu destadry act mọda ndị gburu ya Onya ga ha ji wee sikwa ọbara ha dị n'isi ha dị isi ụmụ mmụọ ha so ndị gburu ihe maka na ọha ha committed that act ọ bụrụ is not in the plans of the Almighty Father to allow to say thou shall not kill and si gwakwa nwụ sikwa na oliwe mmadụ ga-eji nwee nzọpụta mgbe gburu e onwe ya is fallacy eh? ọ nkụzi na-emegide onwe ya ọ bụrụ eziokwu ọnwụ ọnwụ n'elu obe does not pay for any of your debt ghọtara ya don allow anybody to deceive you and mgbe ọ bịara nwere mgbe ọ kọndemụrụ dị aja ọ na-eje na sinagogue ee ị ga-achụ aja aja dị iche iche wee yọọ mgbaghara dị iche iche hmm? ka ị wee build PR personal relation with you and the entities of powers that follows you it help you a lot ọ bụrụ na iwe onye na-eso m ma ọ na ịbụ onye anyị na-alụ ọrụ keep giving me updates because we watch your back and follow you on daily activities so ihe ọbụla na-emenụ na-eburigo m so that ka m na-agwa gị na-aga ede gị hmm, ihe ị ga na-eme one after the other my mission is to help people live better life ka egwu ọma gụba na ndụ gị eh? maka na egwu ọma gụba na ndụ gị ị maghị echefu na eze anugochi tubelu nyere gị aka my mission is to help people live better life hmm? nke bụ eziokwu na ihe ime ihe dị n'ụzọ mee ya eto kwesịrị ọfụma sing a new song onwe ajụjụ ị nwere na ihe a nkụzi taa maọbụ ihe nkụzi ugbo maọbụ ihe ọ na-agbagwoju anya n'ọdịnala Igbo send ya meseji na WhatsApp nọmba ma a ga-emenyere gị aka 0805 7837672 Eze ana Ugochi tubelu m udo dịrị ọnụ.